Child of God, you are somewhere right now crying, weeping, trying to commit suicide. But God said, I should tell you that He has heard your cry. Your time of remembrance has come. Jubilate, for He has settled your case. Amen. akwa ibere o Chineke na n'ugbo chai ude isuru chineke nna n'ụwa ekpere ikpere chineke nna zawo gị ọ sị gị na tọnụ ga eruwo ndị niile kọrọ gị ọnụ ga-akpọgo nye ụwa ọma ndị niile kpọrọ gị nwanyị ga-agabịacha dedikeshọn gị maka eluigwe ekwuo okwu ọ si n'oge ga-eruo eluigwe azawo ịma na eluigwe azawo gị eluigwe azawo gị gị gị ndị niile tụkwasịrị obi ya gbawala gị ndị niile ijiri nwe hope disapọinti nwoke ha chere n'ihe dị mma agaghị esebi n'owepụta taa onye ga-ekwu ọbịa na mmezu mgbe Jehova na-ekwubeghị Chineke ga-eji maka gị wee mee ihe gbara ụwa gharịa ịmambazi last ọzọ ịmambazi last ọzọ ịmambazi last ọzọ ee eh, ịmambazi last ọzọ What are you passing through now? What difficulties are you into? People have mocked you. People have disregarded you. People have deserted you. All your friends have turned their back against you. But hear me, child of God. There is a voice from above speaking for you right now. All the Egyptians who saw yesterday, you shall see them no more. Those who ask you, Who are you? they shall say, How are you? Those who call you barren, they shall call you Mamechima. But first of all, you have to calm down. Chineke Hallelujah. ngwa obi gidere du ya tụlụ ụjọ obi m dere du chukwu mara ihe ọma ọ ga-emere m obi m dere ma n'ụtụtụ ma n'abalị iru Chukwu mara mere m obi ndere edu oh my soul ah. down oh, obi ndere